ndewonu ka anyị malụkwa ma onu m apụtago ka anyị malụkwanụ ma onu m apụtago chali na ma amarụkwa ife na-eme ndị a na ma amarụkwa ife bụ iwefa onu m apụtago unu a na-anụ ife m na-ekwu kịta yes ehe udo ekene ọma daalụnụ ọ dịzi dak ka m na-achụ anyị unu afụgo na tata bụ <laughs> ọ gbazie ọchịchị so ofu dị mma ofu emebie ka a na-agakwali ofu dị chai chai chai chai chai chai chai ọ bụrụkwa na obele ife uh, ọkago mma ọ gbazie ọchịchị ọ dị ọzọ ọ dị mma daalụnụ daalụnụ ụmụnne m daalụnụ ọ dị ọzọ bright etu ọ dịbụ na mbụ ọ dị ọzọ bright etu oke afụgo m ebe m yes <laughs> the voice the voice is now okay daalụnụ daalụnụ daalụnụ daalụnụ amakwa m ife na-eme ndị a ọkwa ife a so ọ dị ka ife ndị mmadụ na-aga na-ekwu bidogo ime m nwa ọ dị ka ife ife m anụ ndị mmadụ na-ekwu bidogo ime m oge ọbụla mbịa mbịazie kịta ofu ife ọbụla ofu ife ọbụla nwanne ya udo dịkwala na ụmụnne m ama m na arụ ụdị onye ọbụla ama m na arụ ụdị ndị bụ unu ama m na arụ ụdị ụnọ ọfụma ọfụma mụnwa dịkwa mma daalụnụ mụnwa dịkwa mma sọsọ mụ na he fiva mana adị m ezigbo mma nsogbu adịrọ chaa chaa daalụnụ mgbayalụnụ na m abịarọ n'etu anyị si abịa bụ na mbụ tata maka na ana m enene football match ọkwa england na panama then england na panama gbachaa ọbụlụ senegal na mm, kedụzi ndị senegal gba wit eh, japan senegal na japan bikonu na unu mana ife na-eji ọkpa agba na ọ na-adị ụtọ <laughs> ife ife na-eji ọkpa agba na-adị ụtọ ana onye tinye onye tinye na ara mmụọ ya na ya ịfụ na onwe ezi ife ọzọ ihe eme biko nu gbaya alụnụ m achọrọ m ka m nwee. si ka nnene anya amakwanụ m na ụfọdụ n'ime unu na-enenekwana ya wee nenesi anya odi m obi mma wee jee kwadobezie aka m bịazie aka mụ na unu wee fụ biko gbaghalụnụ m unu ewe n'iwe na ife a eji eji okwu agba na ọ na-aga na-atọkwanụ m ụtọ <laughs> ka anyị gabanụ n'iru tata achọrọ m ibidogoruli n'inye ekene ka m bidogodu na ekene maka na ife ọbụla amụ ama n'ụwa ife ọbụla ama ama n'ụwa nwere ebe esi malia ife ọbụla ama nwere ebe esi malia wee sị ka nkenekwa ndị ọkacha mmụta ndị igbo ndị ọkammụta ndị igbo dị iche iche ndị si n'ala igbo ndị na-agbakwanụ mbọ ịfụkwa n'ala igbo dị mma ndị ji amamife mana fasi na amamife faji na ọma na fa ama nji ya wee na-akọwakwa anụ ndị dị ka m anyị wee na-amụta ife ọbụla ama ama nwere ebe esi amụ ya ife ọbụla ama ama nwere ebe esi amụ ya tupu nwa amụrụ amụ ekwube okwu ọ mmadụ na-akụzili ya asụsụ o wee sobịa nya nke a na-asị na o si na mmụọ abịa o si na mmụọ bụ maka na ịnwere onye kụzili nwa onye tụlụ gị aka iwee malụ na-aga ya ka m ka nkenekwa ndị dị ka prọfesọ chidi osuagwu ana m ekenekwu ya n'ebe ọbụla ọ nọ na mbọ niile ọ na agbakọ ka wee dịla igbo mma kenekwa anụ ndị dị ka emeka ekwuru kenekwa anụ nze si nwa afọ kenekwa chukwuka dibia ume kenekwa anụ eh, dr dị ume ferika erika ma gaa ofu ghala abụọ asị m ebe unu anọ na ya dịkwala unu nwa ndị dị ka elizabeth isi chie ana m ekenekwafa niile ka a na-ayọ ka a na-ayọ aka olise asịkwa m ebe ị nọ na ya dịle mma igwe kris ji ọfụ ana m ekenekwanụ innocent onye nwe enyi ekene dịle ee sista anyị bụ teriza agbasie eme asị m ya dịkwa alụfa niile mma ndị a niile bụ ferikeerika bụ ndị igbo mana anyị gụba fata anyị ama mbido n'ije anyị na-aga anụ m ekenekwanụ ndị dịkwanụ ka unu nwa ndị ọ na-anụkwanụ ọkụ n'obi na igbo amanwụ na igbo ga-adị mma ana m ekenekwanụ ụmụ ụmụnne m dịka unu ndị otu ọgbọ m ana m ekene unu n'ebe unu anọ na. maka na unu ma na igbo enwero ife nwa bekee na-akpọ eji ife igbo nwere bụ ọgbọ eji bụ na nwa bekee ya asị na mmadụ dị arọ ofu arọ ma na mmadụ dị arọ ile na atọ ndị igbo enwere ya ife anyị nwere bụ ọgbọ otu ọgbọ ya bụ na etu a anyị si nọlụ n'ụwa nke kịta ana unu ka ife gbasara igbo si wee masị masị mmasịkwa n'unu anyị wee na-enwe nnọkọ na-akọwa na-aga na-amụta maka na ndị na-amarọ ife na-emeche na egwulegwu ka a na-egwu ọ bụrụ egwuregwu ka a na-egwu ebe ọtụtụ ndị igbo maalụ maka mba a na-akpọ jamaica fa anụ maka jamaica onye igbo nkịta maka jamaica ife ga-agbatị ya n'obi ga-abụ na ọ bụ ndị oji isi onye igbo kịta kedu ndị nwe jamaica ọsị nọ ndị oji iju anya kedu ndị nwe trinidad ọsị nọ ndị oji iju anya kedu ndị nwe karibian ebe karibian dị iche iche onye igbo asị nọ ndị oji onye igbo amarọ na ọ bụrụ eziokwu na ndị oji afọ ọfụlụ n'ebe a bụ ndị ụmụnne m na ụnụ ụmụ anyị nwanne anyị ndị nwunye anyị di anyị ụmụ anyị ebupụla ebupụ n'oge gara aga bụ ndị ọcha na ndị nwe obodo a niile mkpọrọ afa bụ ndị nwa bekee kpochapụ fa niile gbadagbadagbada wee welụzie ndị be anyị wee kuchie ebe a etu a ka ọ dịkwa na eh, ụfọdụ ebe amerịka dị iche iche maka ịjụ akịta ndị be anyị kedu ndị bụ ndị amerịka ọchie nọ ndị ọcha ma fa na ọ bụrụ ndị ọcha ndị nwa amerịka ọtụtụ ndị ma ndị hispaniola niile nwa bekee kpochapụ fa kpochapụ fa ije ife dịka jamaica egbugide fa gbupụ fa na ofu mkpụrụ mmadụ afọrọ trinidad ofu mkpụrụ mmadụ afọrọ ife dịka ee eh, obodo dị iche iche ụfọdụ bụ falu ebe ọfọfa gbugide fafe egbufe ọsọsọ ife dịka 200 mmadụ 200 anyị na-agụ nke a na-agụta ya n'akwụkwọ anyị na-akpọ ya histrị anyị na akpụ ya histri anyị bụ ndị igbo lofue na anyị nọkwa ndụ kịta histri a na-eme n'anya anyị ife na-eme anyị kịta bụ ndị igbo bụ etu a ka esi kpochapụ ndị a niile kịta nwa igbo nọ na mba ebe dị iche iche dịka mụnwa dịka gị nwa dịka ọtụtụ n'ime anyị anyị nọ na mba ndị nọkwanụ n'ụlọ anọ anọrọ na mma ebutelu vaksin nke anyị taa ebute nke ọzọ anyị agbafe echi onwere onye ma ife dị n'ime vaksin a kịta a na-agwazi anyị na ndị igbo na ndụ anyị eterozi aka anyị adị eluzi ee eh, kedụkwa oru arọ na abụọ na ili wee nwa ife ndị a niile bụ ife efila aka n'anya na abụ wee mee ya bụ mgbe anyị na-agụ maka ndị ọzọ etu ndị ọzọ si wee gwụ anyị amarọ na etu aka anyị nwasikwa agwụ anyị nwasị na-agbada n'anya anyị mana ịbịa kọbalie ọtụtụ ndị bụ ụmụnne anyị ndị Igbo ọ na-efefe efe na ntị maka ifi ụka maka ifi nwa bekee nke bụ eziokwu ekwerọfa ahụta, ife niile a na akọ adịghị ya maka ifi na onwerozi na anyị na-egwu egwu ọnwa anyị na-akọ ife a maka na n'ala Igbo ụmụaka gwuo egwu ọnwa ọbụla ife dị mma mana okenye gwube egwu ọnwa ịmaa na nsogbu adịgo n'ala igbo ụmụaka na-egwu egwu ọnwa ọ bụ ife ọnwa mana okenye gwube egwu ọnwa ịma na nsogbu adịgo ndị okenye adị egwu egwu ọnwa egwu ọnwa bụ ụmụaka ọnya ga-etinye anyị na ebe a ka anyị ga-esi malite ife ịkọ maka ya tata a m ya dịkwala unu mma ụmụnne m tata bụ oye oye ka anyị dị aghọtafene oye bụ mmiri oye bụ mmiri tata bụ oye mmiri ejikọ ụwa osimiri niile ma mmiri nke dị n'igwe nke dị n'igwe ya bụ mmiri si naanị anwụ wee seli ya wee gbagoo ọ ọgbadata ife ọbụla bụ mmiri ife ọbụla bụ mmiri mmiri oye ebe ike ike ọ so ofu n'ime ike okike tata bụ ya asị m ka oye nyekwana anyị ndụ nyekwa anyị ife ọma ebe ọbụla anyị anọ na asị m na oya adịla anyị mma tata bụ bosi oya tata bụ abalị nke atọ n'ọnwa ji ọkụ tata bụ abalị nke atọ n'ọnwa ifejiọkụ e, ife anyị bịala tata bụ inye ekene <laughs> daalụ na ụmụnne m inye ekene aṅụle na ekene ọnwa ifejiọkụ ọnya bụ ife anyị na-akpa maka ya tata tupu anyị ebido ka anyị were egwuregwu obele wee bido ife unu ga na-ekwu elu m n'egwu nke a bụ uhe ghebe elu menini uhie ghebe elu menini onye ga-eghebe elu menini uhie ghebe elu menini onye ga-eghebe elu menini uhe ghebelụmenini ndị Igbo ga yebe ughe ghebelụmenini ụmụ anwụ ga-eghebelụmenini ughe ghebelụmenini ụmụ atụ ga-eghebelụmenini ughe ghebelụmenini ụmụ iyi ga-eghebelụmenini ughe ụmụ ụmụaduge yebelumenini uhe yebelumenini ụmụoroge yebelumenini uhe yebelumenini ụmụazịge yebelumenini uhe ebe elu menini ọbụfabisi nji gbakwasị ọbụfabisi ede mgbakwasị ọbụfabụ abanisi n'ogwe to n'okwe topu ebe elu menini uhe ebe elu menini onye ga ebe elu menini uhe ghebe elu ụmụ igbo bịa ghebe elu menene uhe ghebe elu menene ụmụ anwụ bịa ghebe elu menene uhe ghebe elu menene ụmụ atụ ge ghebe elu menene uhe ghebe elu menene ụmụ iyi ge ghebe elu menene uhe yebelumenini ụmụaduge yebelumenini uhe yebelumenini ụmụazị ge yebelumenini uhe ebe elu melini ọbụfa bụ isi m ji gbakwasị ọbụfa bụ isi ede mgbakwasị ọbụfa bụ agbalụ si n'egbe to n'otopu rịebe elu melini uhe rịebe elu melini ụmụ ahụ ụmụ atụ ụmụ iyi ụmụ adụ ụmụ arọ ụmụazị ndị igbo ụmụ igbo unu ga-eghebe elu mee maka na ọ bụ unu bụ isi iji gbakwasị ọ bụ unu bụ isi ede mgbakwasị ọ bụ unu bụ agbụọ si n'ogbe eto na unu topu na-eghebela anyị enini ihe ebe elu mee niile ife a bụ egwu a na-agụlụ egwu ụmụaka ụmụaka nọkọ a na-agụ egwu a na-akụ aka gịnị ka ọ na-akọwa ọ na-akọwa ebe anyị bụ ụmụ Igbo si bịa a na-agụ egwu a ụmụaka na-akpọ onwe fa afa n'ofu n'ofu a ga-asị onye na-agụ egwu ga-akpọ afa ndị na-ebe afụ mgbe ọ na-agụ egwu ọbụla emeka ọkpọọ ọbụla ọbụla uju ọkpọ ọbụla aṅụli ọkpọ ọbụla ọgọchukwu ọkpọ ọbụla ifeọma ọkpọọ ọbụla ngozi ọkpọọ ọbụla ifeanyị ọkpọ ọbụla osita ọkpọ ọbụla nọ nso ọkpọọ ọbụla chukwudị ọkpọ ọkpọcha afa ndị niile na-ebe afụ ọ sị na afa ga-eghebelu ya enini na fa topu maka gịnị na ọ nwere oge mmadụ bụ nwata mana oge o nwere oge mmadụ toleto mala ife o nwere ife eche ka ọ malụ mgbe o togolo ọ dịka igbo si wee ka ụwa ọ dịka igbo si kọwa nkọwa ụwa ndị igbo anyị bidola okwu a site na nkọwa igbo nwekọ igbo na chi ụgbọ igbo abụrụ ụgbọ nwa bekee ọnwa ndị igbo abụrụ ọnwa igbo adịghị afụ ọnwa fa ka nwa bekee si afụ ọnwa ya ọnwa ndị igbo abụrụ enyere afa ọnwa ndị igbo na ndị ọchịchị dị iche iche ọ bụrụ onye ọchịchị pụta o ofu ọnwa banye afịa okwue abalị one ga-adị n'ọnwa a maka gịnị ọ sị na ọnyanwa bụ onye ọchịchị nke kalịsịnụ maka ifie n'ọnwa nke nyanwa ga-abụ abalị iri na atọ n'ofu onye ọchịchị nke ọzọ adabata si mba na bụ ọnwa na ga ewere afia tinyekwa n'ọnwa nke ọzọ na nke nyanwa ga-abụ abalị iri na atọ ọnwa ndị igbo adịrị etu a ọnwa ndị igbo bụ iji lotala anyị nwa bụ ụmụ ndị igbo etu iru a nro kita si dị ebe anyị si bịa ka anyị delofuna maka na oge anyị ga-eto na anyị tolukwa anyị nwa ka ọ dị elu ịralụkwa ife anyị mụtakwa ranyekwa n'aka ndị na-abịa abịa ọnya kpatara na inene ọgụ arụ nke anyị wepụtalụ o delu ozi ebe a sị na maka ndị na-abịa abịa inene ọgụ arọ nke anyị wepụta n'okpulue ọnwa ọbụla n'okpulue ị ga-afụ na onwere ife edelụ na nsibidi na isi agụ ị ga-afụkwanụ na okwu si nọọ maka ndị na-abịa abịa maka gịnị ọkụ anyị ji ife anyị ji ama nyụ n'aka anyị ọ bụrụ n'ọnwa nke anyị nọ n'imi ụmụnne m anyị nọ n'ọnwa ifeji ọkụ ụgbọ anyị a bụ ụgbọ ifeji ọkụ n'ime ọnwa a ya abanyego tata bụ abalị nke ịtọ anyị banyelu n'ifeji ọkụ mana nwa bekee ka nọkwa n'ọnwa junie ụmụnne m nwa bekee nọkwa n'ọnwa nke nyanwa n'ọnwa nke nwa bekee tata bụ ụbọchị nke sọnde bụlụkwana abalị iri na abụọ na ịnọ ya bụ 24 day of ọnwa jun nke nwa bekee ịbata n'ọnwa nke anyị anyị ka batala abata n'ime ọnwa ahaji ọkụ anyị nọ na mkpụrụ ụbọchị nke atọ n'ọnwa ifeji ọkụ anọ m akpụ ya ifeji ọkụ anọ m akpụ ya ahaji ọkụ maka igbo na-asụ n'onu n'onu ma fakwa ụkwala ofu onwelu ndị na-akpụ ya ji ọkụ o ndị na-akpụ ya ahaji ọkụ etu ọbụla igbo si wee sụọ asụsụ igbo igbo ghọtara ife ọ na-ekwu maka na igbo na-asụ n'onu n'onu maka na akwa ụkwala fakwa ụkwala ọbụla ofu igbo silụ onye bilu ibi ebilu igbo maka ifie ka igbo ji wee nwelụ asụsụ dị iche iche mana fa niile na-aghọta onwe fa a bụ ife dị mma n'ebe igbo nọ igbo abịarọ isite n'obodo nyanwa jee gbanwee obodo onye ọzọ igbo bụ mmelite na mmelite ka fa ji aga mmekọrịta ka igbo ji aga site n'ịnụ nwanyị site n'ịgọ ọgọ igbo a na-amụwanye fa na-eṅomilu omume e, e, omenani wee na-agbasa omume omenani fa tata bụkwanụ ọnwa isii na-arọ ndị igbo tata bụkwa n'ọnwa isii anyị ka nọ n'ọnwa isii na-arọ ndị igbo anyị gafere ọnwa nke ise ọnwa agwụ anyị abatago n'ọnwa isii anyị si na anyị na-achọ mmadụ teghete onye igbo anyị wee bido n'ebe igbo si bịa nwekọ si na igbo sitere na chi site na nwekọ igbo na chi ka anyị si wee batazie n'ime ọnwa anyị nọ na kịta ya bụ ọnwa ifeji anyị abanyego anyị abanyego n'ọnwa emume emume ncheta okike emume ncheta okike emume igbo ji echeta okike emume ka igbo ji enye okike ekene maka na etu o si wee fụ ụwa ife niile ezulu ndị igbo ọnụ ya bụ na ka fagalụ n'ọnwa nke mbụ wee si elue n'ọnwa nke ise fabanye n'ọnwa nke isii abata n'ọnwa emume emume ncheta okike na emume inye okike ekene n'ife omega ife ọ na-emelụ ndị igbo na igbo ọnwa nke anyị gara aga bụ ọnwa agwụ ọnwa agwụ bụ ọnwa amamife ebee ka amamife si bịa amamife esitere na chi o sitelu n'okike chukwu nwe amamife chukwu nwe uche o wee nye ya mmadụ ka mmadụ wee nwee ike inweta echiche ọ ga-eji wee mee ka ndụ a n'elu ụwa nke igbo kọwara n'ụwa nke abaghị. agha na-ejiri ike emeli agha a amamife na echiche na ntụzi amamife na echiche na ntụzi anyị wee nke afọ bụrụ ọnwa ise ya bụ na onye igbo kwesịrị inwe amamife onye igbo kwesịrị inwe iwu na-edu ndụ a ka amamife ya wee pụta ife onye igbo kwesịrị inwe amamife onye igbo kwesịrị inwe iwu na-edi ndụ nyanwa ka amamife wee pụta ife n'ime iwu a na-edu ndụ a e a wee bata gịnị n'ọnwa nke isii ọnwa nke isii bụ emume na ncheta onyinye ife niile okike nyelụ ndị igbo so na-abata n'emume a ndị igbo na-ekwu maka ya emume dị ụzọ na-abụ n'ala igbo nke a ga enyela nwa igbo aka nke a ga enyela onye igbo aka o wee nwee ike wee ghọta onwe ya wee ghọta na nyanwa na obodie na igbo bụ ofu maka ewepụga ewepụga igbo ewepụga obodo ewepụga ụmụnna mụ na aga ama ndị anyị bụ ofu agbatịa mmadụ gbatịa obodo mmadụ nọ n'ofu isi obodo nọ n'isi nke ọzọ ya bụ na panabụ bụ ofu ifemebe obodo omego mmadụ ifemebe mmadụ omego obodo onya kpatara na ekwu agwụ ekwu agwụ mmadụ kwuo agwụ nke onye ahụ kwuo agwụ ndị ikwunne na nne ya gịnị ka eji ekwulu maka ikwunne na ikwunne ya kwuo agwụ obodo etu a ka ọ ga-abụkwa ekwube ọfọ ekwube maka ọfọ ekwukwa maka ọfọ mmadụ ọfọ onye afọ na ofe obodo etu a ka ọ dịkwa ma ekwuo maka ikenga ekwuchaa maka ikenga nga bido na mmadụ olukwa na obodo sitekwa na obodo elukwa na mmadụ maka na ife na-aba aba ofu tata anyị nọ n'emume emume nwekọ mmadụ na chi nwekọ igbo na chi n'emume ndị igbo ọ dị ụzọ ịbụa ọ dị ụzọ ịbụa emume onye ya bụ emume nke ngịnwa emume nke mmụwa emume nke onye emume gị na emume mụnwa maka na mmadụ ga-ebido lue n'obodo obodo ga-ebido lue na mmadụ ya abụọ nwere emume mmadụ na-emela onwe ya nwee emume obodo na-emekọta ọnụ ọ bụrụzi emume onye abata n'emume onye kedu ife dị n'emume onye emume onye gbasalụ ife dị ka ịgụ afa ịgụ afa afa gị bụ afa gị afa m bụ afa m afa m ka eji malụ m afa gị ka eji male ya bụ na nwa igbo si na chịpụta ụwa nwa igbo si na achịpụta ụwa ọ ga-eme emume nke onwe nyanwa dị iche iche emume ọnwa nwa igbo bido bidoli na-ego afa mgbọsi agụlị afa nwa igbo afa ọ na-eme emume nke onwe nyanwa onwego afa nke nyanwa emume ọnwa ọzọ dịkwanụ ka ife ndị igbo na-akpọ ịwa akwa ịwa akwa o nwelu ndị na-akpụ ya n'ala igbo ikpu anị ịma mmụọ ife nke a bụkwa sokwa n'ife bụ emume onye bụ emume onye emume nke ọzọkwa sokwa n'emume onye bụ dịkwa ka ife ụfọdụ ndị igbo na-akpọ iru mgbede iru mgbede ụfọdụ na-akpụ ya iso ebe iso ebe ndị a sokwanụ n'emume onye ya bụ enyi emume nke mmadụ aka mkpa emume nke gị nwa emume nke m nwa emume nke ọzọ gbakwa n'ime ya bụ ichi echichi echichi dị iche iche ọ mmadụ na-echi echichi obodo adị echi echichi ụmụnna adị echi echichi mmadụ tozuo efe ọ kwesịrị ịbụnụ n'ụdị dị iche iche ochie echichi maọbụ echie nya echichi ife ndị a niile sitere n'ịba afa ịba afa ka ụfọdụ ndị igbo na-akpị ya ụfọdụ ndị igbo na-akpọkwana ya ịgụ afa a ga-ebu ụzọ baa nwa afa ma ọ gụọ nwa afa ọ na-eto nke a bụ emume onye o oge oge elu ọwala akwa gịnị ka ọ na-akọwa n'onwego nke o tofelu etofe n'onwego nke o tolulu etolu ọwa akwa ma ọ bụ okpu anị ma ọ bụ ọmalụ mmụọ ọ bụrụkwanụ nwanyị o rue mgbede ọ banye mgbede Ma bụ oso ebe ọ nwekwalụ na echichi dị iche iche ichi ọzọ ichi nze ịgba ekwe ichi iyom ife ndị a niile bụ echichi gbasara onwe ife mmadụ na-eme nke aka mkpa were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ịhụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com emume obodo emume obodo na-abụkwanụ obodo mgbe obodo ji echeta oge dị nsọ na-arọ n'ime emume obodo ka obodo ji echeta oge dị fa nsọ oge dị nsọ na arọfa n'oge dị nso n'obodo obodo eme emume emume nke a emume onye nke a gbasara obodo emume obodo dịkwa ka ife dị ka oge mbido udu mmiri obodo eme emume oge nsụcha obodo eme emume nsụcha anị maọbụ ịga n'ubi ụfọdụ na-akpụ ya nsụcha ụfọdụ na-akpụ ya ịga n'ubi obodo eme emume obodo na-emekwa n'emume nke a na-akpọ ịkụ mkpụrụ ịkụ mkpụrụ ife ndị a bụ emume ịkụ mkpụrụ ụfọdụ ndị igbo na-akpọkwana ya agafe ịkụ mkpụrụ na-eweniwe ụmụnne m abanye ịghọ mkpụrụ mgbe a na-aghọ mkpụrụ ụfọdụ ndị igbo na akpọkwanụ ya igwu ji emume igwu ji ụfọdụ emume ọzọkwa obodo na-eme bụ ịchụ nta emume ọzọkwanụ obodo na-eme bụ ise azụ ma ọ bụ igbu azụ ife ndị a niile bụ oge dị iche iche obodo na-abịakọta ọnụ wee mee emume gbasara oge dị iche iche ya bụ na ọ mgbe obodo na-echeta ife dị iche iche na icheta ife dị iche iche nke okike na-enyefa obodo e na-eme emume dị iche iche na-arụ afọ ya bụ na abata n'arụ ọbụla o mgbe obodo na-agbakọta ọnụ jee saa azụ o nwelu mgbe obodo na-agbakọta ọnụ e, n'ịchụ nta o nwelu mgbe obodo na-agbakọta ọnụ mmanụ na oge elugo oge faji aghọ mkpụrụ ubi ma ọ bụ oge faji egwu ji o nwere oge obodo na-agbakọta ọnụ mmanụ na oge abụọ oge ịkụ mkpụrụ o nwere mgbe obodo na-agbakọta ọnụ mmanụ na oge abụọ oge nke elu oge nke nsụcha anị na ịga n'ubi o nwere mgbe obodo na-agbakọta ọnụ n'oge mbido udu mmiri ife niile a obodo na-eji emume elotafa eme emume iji lotafa ife m ji akọwa ife a bụ maka na anọ n'ọnwa ahaji ọkụ tupu anyị abaa n'ọnwa ahaji ọkụ tupu anyị abanye igbulisi ọnwa ahaji ọkụ ka anyị ike wee ghọta ike wee ghọta ebe etu o si wee gbasa mụ na gị ka anyị nwee ike wee nwee nghọta etu emume a si wee gbasa mmadụ gbasa onye igbo gbasa mụ na gị dịka onye igbo ya bụ na oge ịga n'ubi dịka emume igbo na-eme kedu ife a na-eme mgbe afọ kedu oge eji eme oge ịga n'ubi n'oge nsụcha anyị Chalupano. ụmụnne m na-ewe n'iwe oge ịga n'ubi n'oge nsụcha anyị nke a bụ emume igbo na-eme emume obodo na-eme n'iji wee kwadobe na anị na anị na-akwado ịtụ ime oge a bụ oge dị nsọ n'ala Igbo oge ọ bụ oge obodo na-eme emume ọ na-abụ oge dị nsọ n'ala Igbo ya bụ na ọ ga-adịkwanụ nsọ na ndụ onye igbo maka na igbo ji emume e, elota eme ife aṅụrị gbasalụ nwekọ nyanwabụ igbo fanwabụ igbo na chi ya bụ na elu n'oge nsụcha anyị kwuchisi oge nke bụ oge ịga n'ubi nke a bụ mgbe obodo na-akwadobe na-ejikere ịtụ ime nke anyị. ịtụ ime nke anyị e, igbo aga n'ubi igbo asụcha ọfịa ka emesụla emume nkwadobe ife a igbo aga n'ubi igbo asụcha ọfịa maka naanị na-akwado ịtụ ime na igbo na-akwado ịtụ ime kedu oge igbo ji eme emume nke a igbo na-eme emume a n'ọnwa mbụ n'ime ọnwa mbụ na n'ime ọnwa abụọ nke ndị igbo igbo ịga n'ubi na nsụcha n'ime ọnwa mbụ na ọnwa abụọ nke ndị igbo ọnwa mbụ na ọnwa abụọ ndị igbo bụ nyanwa bụ febrụwarị na maachị nwa bekee februarị na maachị nwa bekee gịnị kpata o ji bụrụ februarị na maachị nwa bekee maka na igbo na-enwe ọnwa ili na atọ n'arọ igbo na-enwe ọnwa ili na atọ n'arọ ya bụ na mgbe nwa bekee ji na-abanye ọnwa ili na abụọ ọnwa ili na atọ nwa bekee maka ife na nwa bekee nwere ọnwa ili na atọ nke bụzi ọnwa iri na atọ fa abụ ka bụzi fa abanyego arọ ọfụ nwa bekee abanyego arọ ọfụ maka na onwere ọnwa iri na atọ mgbe igbo jizi abanye ọnwa na atọ ya bụ na ọnwa iri na abụọ e, ọnwa ọnwa ọfụ arọ ọfụ nwa bekee bụ ọnwa iri na atọ ndị igbo bụ ọnwa na atọ onye igbo bụ ọnwa ili na atọ ndị igbo maka ife na nwa bekee nwee sọsọ ọnwa ili na abụọ so oge ọ na-eji abanyezi ọnwa ili ọnwa ọnwa mbụ arụ ọfụ nwa bekee igbo ka nọ na ọnwa ili na atọ ya kpatara na mgbe nwa bekee ji banye na febrụwarị na maachị ọnya ọnyanwa bụzi ọnwa mbụ ọnwa mbụ ndị igbo bụ febrụwarị nwa bekee ọnwa abụọ ndị igbo bụ maachị nwa bekee ya bụ na mgbe igbo na-aga n'ubi na mgbe igbo na-asụcha anị bụ n'ọnwa febrụwarị na ọnwa maachị nwa bekee nke pụtalụ ọnwa mbụ na ọnwa abụọ ndị igbo ife ndị a niile dị mkpa ịkọwa maka na azị kịta amarọ mgbe eji asụcha anị mgbe eji akwadobe ọtụtụ ife anyị kịta ọ bụ na ọgbọ anyị anwụa chukwu ekwekwana mgbe a chọrọ ọgbọ anyị ọgbọ anyị anọrọzi ọ bụ na anyị akọwala ife ndị a ụmụaka na-esote anyị amarọ mgbe fa nwee ike iji wee kwadobe anyị wee tinye mkpụrụ mkpụrụ fee wee mepụta ifefe a ga-eli eli maka gịnị nwa bekee bịa sị ka anyị gbaghalụ ji ka anyị gbaghalụ ede ka anyị jebe akwụkwọ ọ ife nwa bekee kwuo anyị gbaghalụ ji anyị gbaghalụ ede ka anyị jebe akwụkwọ ndị mụpụtara anyị tinyere anyị na anya bụ na akwụkwọ na-eche na ọ bụ na anyị gosi akwụkwọ pụta anyị lụba ọlụ nwa bekee na anyị ga-alụpụta ego anyị ga-eji na-enye onwe anyị nri maka ifie ndị mụrụ anyị wee zije anyị ụlọ akwụkwọ ka anyị banyere ụlọ akwụkwọ anyị amarozi oge eji eme ife dị iche iche debele igbo ndụ maka na igbo si na igbo ga-adị ka echi na echi ada agwụ agwụ o nwere ife ga-edebe igbo dịka echi ma ọ bụ mana fama ama mana ọ bụ na nwa agụ amarozi na ya na-achụ anụ na ọ pụta n'ụtụtụ ọgbaba ọsọ na ọsọ ọ na-agba bụ na ọ na-achụ mgbada oge enwude maka na ọ bụ na ọ nwudero mgbada nri nne ụtụtụ akwa ka mgbada nọ n'ọsọ kedu ife mgbada na-agba n'ọsọ mgbada na-agba ka ya gbanarị nwa agụ maka na ọ bụ na na nwa agụ ejidie mgbọsị afọ abụrụ mgbọsị ọ nwụrụ anwụ ya bụ na nwa agụ na nwa mgbada na-agba ọsọ ụtụtụ ọbụla chifuru mana faịl na-agba ọsọ maka ife dị iche iche ndụ na ọnwụ ọnwụ na ndụ ụmụ igbo kịta ụmụaka anyị mụtalụ na ọtụtụ n'ime anyị nwa ezijela ụlọ akwụkwọ ka anyị gbaghalụ ji ka anyị gbaghalụ ede elotara nọọ ji na ede ji ndụ anyị na anyị n'ọlụ nwa bekee akwụ anyị ụgwọ na anyị ka ya ego ji na anyị ka ya ego ede na anyị ka ya ego mmanụ na anyị ka ya ego ogili na anyị ka ya ego azụ na anyị ka ya ego inine mana anyị na akwụkwọ afọ anyị gụrụ na ego a na-akwụ anyị n'ọnwa na o zuru ozi iji kwụ ụgwọ ụlọ na o iji yi akwa na o iji wee go ji na o iji ga ede ga akpụ go mmanụ go nnu n'ụwa nke a kịta e wee chọpụta na onwego ife gbajọla agbajọ na nwa agụ amarozi ka o si ekune n'ụtụtụ gbapụ ọsọ ka ọ wee dị ndụ ọnya ka anyị ji na-akọwa ife ndị a onya ka anyị ji na-akọwasị ife ndị anyị na-akọwa maka ndị ga-abịa abịa maka na ego oyibo ezuro mmadụ niile ga-agụsị ọbụrụ mmadụ niile ga-agụsị akwụkwọ nweta ọrụ kịta anyị bụ ndị igbo omega anyị n'anya anyị afụgie anyị afụgie nwa igbo gụchaa akwụkwọ gụchaa mahadum ọpụta ọ na-aga ebe ọ ga-eje gbaa ọkada nwa igbo gụchaa akwụkwọ gụọ mahadum ọpụta ọ na-eje ebe ọ ga-eje nwụ mekanik nwa igbo gụchaa akwụkwọ gụọ mahadum ọpụta ọ na-achọ ọlụ mana ọlụ ọbụla ọ ga-achọ ụgwọ ọbụla ọ ga-enweta n'ọlụ ọbụla ọ chọtara ama nzu inye nni zue ka o wee lụọ nwunye zue ka o wee nwee ebe nke zue ka o wee lụọ anụ nke nyanwa ya bụ na ọnwa anyị nọ n'ime kịta bụ ọnwa ifeji ọkụ akarụkwa m kọwa ife ọnwa abụọ ife m na-akọwa kịta bụ ife gbasalụ echiche gbasalụ ọnwa akarọ mbanye igbuli n'ọnwa na ọnwụ ya ọ bụrụ ife nchọ igbuli tata ma nchọ ka anyị welugodo echiche wee ghọta ife batala anyị ji na-akọ maka ọnwa maka na igbo gaadị dịka echi o nwere ife ga-edebie maka na ọ bụrụ ọsọ igbo kee chukwu kelụ o nwere ndị ọzọ chukwu kelụ mana fa adịrọzi kịta o nwere ọtụtụ ndị chukwu kelụ mana fa anọrọzi n'ụwa kịta ekpochapụgofa ekpochapụgofa fa na osimiri mmiri wee baa fa anya mmiri fa n'osimiri ncha wee baa fa anya fa wee kpuchasịa isi fa chọta nwụrọzi ụzọ fa ọnya ka anyị na-akọwa ife ndị anyị na-akọwa ya bụ ụmụnne m ka unu nwee elu m ndidi ka unu nwee elu m ndidi maka na ife ọbụla m na-akọwa nwere ebe ọ na-aga ka unu ghọta na ife m na-akụ nwere ebe ọ na-aga ka unu nwee ndidi ka anyị wee na-aga anụ m ekenekwu unu ya bụ na ọnwa ọnwa ndị igbo ji akwadobe ọ bụrụ ọnwa faji alụ alụ ọnwa faji aga n'ubi ọnwa eji aga n'ubi ọnwa eji ebido nsụcha anị ọnwa a e na-eme mmemme maka na tupu ebido nke a ga-eme mmemme ka obodo wee nwala ife na-emenụ ka obodo maka na obodo nwere ofu obi mgbe anyị na-akọ maka agwụ anyị ya agwụ isi ọra mgbe anyị na-akọ maka agwụ a na akpụ ya agwụ isi ọra onye nwale ibi ya amalụ agaba n'ubi anyị ncha na-aga n'ubi maka na ọ bụ na ngaba n'ubi agbata obi m agarụ n'ubi ọmara oge na-eme oge ife na-eme ya bụ n'ala Igbo obodo bụ ofu obodo bụ ofu n'ime ofu a ka ị ga-enweta mmadụ dị iche iche inweta mmadụ dị iche iche tụọ mana fa nọkọta fa abụla ofu n'ime oge fa na-aga n'ubi obodo amalugo na oge elugo fa na-aga n'ubi ewee mee emume gịnị ka eji eme emume emume a bụ iji wee gwa onye ọbụla na oge elugokwa omume a bụ iji gwa onye ọbụla na oge elugokwa mgbe anyị na-aga n'ubi onye ọbụla ewe kunye fe wee gaa nkwado fe wee gaa ịsụcha anị n'ọnwa mbụ na ọnwa abụọ nke ndị igbo ọnwa mbụ na ọnwa abụọ nke bụ nyanwa bụ febrụwarị na march ọnwa bekee ka ndị igbo gasị n'ubi ka ndị igbo ga-asụchasị anyị ife ọzọ a na-abanye bụ ịkọ ife ịkọnye ife na anị maka na asụcharịa ka ọ na-ama mma ka a na-ekili ekili onwero ife ndị igbo na-eme na nkịtị onwero ife ndị igbo na-eme na nkịtị ife ọbụla igbo melụ nwere ifefa ji emie nwee ifefa chọ ka fasini imenya bụ ife wee wepụta fada asụcha ubi maka na fasi na ofi erigo nne ka eje sụcha anya mba a na-asụcha anị a asụchasịa ka e wee tinye mkpụrụ dị iche iche ka e wee kọnye ife dị iche iche igbo na-akọnye ji igbo na-akọnye akpụ igbo na-akọnye inine dị iche iche inine dị iche iche na-enyelu ji aka o wee na-epu akpụ na a na-akọnye na ebe akọnye ji bụ maka na akpụ ga-eto akwụkwọ akpụ ewee nwee ike wee maka na omeji omeji bụ ife na-enwere ume o onwere ike ọnya ka eji akpụ ya ome ọnya ka eji akụzie ife bụ akpụ akwụkwọ akpụ apụta wee kpuchie anyanwụ ka anyanwụ wee na-achagbu n'omeji ka omeji wee nwee ike wee topụta ka anyanwụ wee na-achagbu na omeji ka o meji wee nwee ike wee topụta mgbe o topụtazielu nwee ike mgbe ọ sudozielu anwụ ama nchagbue mana mgbe ọ kasị mgbe ọ na-agbawa anị apụta a na-etinye akpụ a ga-akụnye akpụ n'ebe afọ omeji dị ebe akọnye ji maka na akpụ ga-ebu ụzọ topụta akwụkwọ akpụ e wee bịa wee wee nyezie omeji wee bịa kpuchie ya na anwụ ama nchagbu e direct na anwụ ama nchakwasịa maka anwụ chakwasịa maka na omeji pelumpe omeji enwere ume anwụ ga-achagbu nwe inine ndị ọzọ a na-akụnye n'akụkụ ji dịka inine dịka e, egusi egusi na ụmụ inine dị iche iche bụ fanwa na-enye fa na-aba n'ime anị wee nye nni fa na-enye nni n'ime anị wee nwee ike wee mee ka ji wee na-eto maka na ji obele oge ewelu ife dị etu a ọ dịkwa ka ọka a na-akọnyekwa ọka a na-akọnyekwa ọka n'ebe akọnye ji ya bụ na ofu anị ndị igbo sụchalụ ọtụtụ nni na-esi na ya apụta ofu anị ndị igbo sụchalụ ọtụtụ ndị na-esi na ya pụta onye bụ na ga-adị dịka echi na echi ada agwụ agwụ maka na igbo na-enye onwe ya nni ofu anị ndị igbo kwunye e, sụchalụ n'ime ka aga ga-akọ ji n'ime ka a ga-akọ egusi n'ime ka a ga-akọ akpụ n'ime ka a ga-akọ ọka n'ime ka a ga-akụ inine dị iche iche ma arụ ma kere nkere n'ime ka a ga-akọ ife niile dị iche iche maka na obele oge egbula ọka na-ata mgbe a ji ka na eto mana agụ ada agụgbu mmadụ maka na aghọlugo ọka na-atagodo ọka wee na-eche mgbe a ga-egwuru ji ka a na-ata ọka a na-esi ewele ọka na-esi ife dị iche iche a na-esi ọka na-ata ọka ata ọka mmiri mana ọka kpọba nkụ agba anya n'anwụ agba anya n'anwụ agbasịsịa mkpụrụ ọka agbasịsịa mkpụrụ ọka e na-eghekwu ya eghe eghecha anya eghe esue anya n'ikwe ụtụtụ etinye mmiri ọkụ wee mee nya ọbụla ife nwa bekee na-akpọ porridge a na-aṅụ aṅụ welie na-eme nri n'efifie a na-esukwa oke esu etu a ewekwalụ nya bụ ọka wele akwụkwọ unele kechie nya wee emepụta mepụta nri a na-akpọ ịkpịkpala etinye ogili tinye mmanụ welie wee mepụta nri a na-akpọ ịkpịkpala ekechie nya ọ ka elele ọ dịka ọkpa mana ọka ka eji mee nka ya bụ ife nne eji ọka emepụta erika a na-akwọkwa n'ọka akwọ akwọcha anya ayọ ọnya ayọ eweli emekwa akamụ a na-aṅụkwa aṅụ a na-enyekwa nwa ọfụ a na-esekwa n'ọka ese welie wee se nne ife a na-akpọ nni ọka ife ndị a niile bụ ife na-enye igbo nni mgbe a ji ka nọ n'ime anị ji na-eto inine dịkwa naanị a na-ewekwalu mgbe ụfọdụ ejikwa ya agwụkwanya bụ ọka a na-esikwa n'ụka sikwa anya na ụkwa wee na-eli ife ndị a bụ ife na-enye igbo nri a na-eche ka ji lue oge a ga-egwuru ji tupu mgbe a ga-egwubezie ji ji enyebekwa nni arapụkwa akpụ akpụ aka na-eto maka na akpụ ga-ewe arọ na abụ tupu akpụ elue na a ga-eweli ewelu ya bụ ka a na-eli ji na ọka si na anị nke akụ tata akpụ a na-eli bụ akpụ nke akụlụ na anị nke arọ na abụ gara aga ka a ka na-eli eli so ya bụ emume ndị igbo na-eme n'ịga n'ịkọnye ife mgbe igbo na-akọnye ife na anị mgbe igbo konyelu ife na anị ọ n'ime oge a ka anị dị ime n'ime oge a bụ oge anị dị ime na mbụ igbo mere emume emume ịga n'ubi na ịsụcha anị nkwadobe anị ịdị ime oge a bụ oge dị nsọ na anị igbo ife ịsụcha bụ nkwadobe anị ịdị ime a na-akwadobe anyị akwadobe etu a ka ọ dị nwanyị a na-akwadobe nwanyị ịdị ime akwadobe o nwere ife nwanyị na-eli emume a na-emela anyị a na-emekwa ya na mmadụ tupu nwanyị ebinie uri wee na mgbede nwanyị ịna mgbede nwanyị ịna uri bụkwa ofu emume afọ a na-emela anyị ọnya ka igbo ji wee nwee emume mmadụ na emume obodo emume mmadụ na emume obodo ọnya bụ na igbo ga-adị dịka echi ka igbo ji wee nye gị echichi dị iche iche ịma mmụọ na ime emume dịka ichi ọzọ maka na ọ ga-abụ ọha ọ ga-abụ ọha ga-esi n'elu wee wutue mmiri chaa anwụ ga-enye anyị ume ume iji wee wepụta ife ndị a niile tinye naanị ya bụ na oge ji ọkụ bụ emume na naanị. ụfọdụ na-akpụ ya ofe ji ọkụ ụfọdụ na-akpụ ya ahaji ọkụ igbo na-asụ n'onu n'onu ma ha kwa ụkwala ọbụla ofu ya bụ na mmadụ dịka anị dịka enu anyị bụ ofu ọ bụrụ na anyị ga-adị dịka echi anyị ga-aghọtasị ife ndị a oge nke ọzọ bụkwanụ oge emume obodo n'ala igbo bụ oge igwu ji ọ bụ oge ịghọ mkpụrụ emume igwu ji na oge ịghọ mkpụrụ nke a bụ oge ndị igbo na-eme nke a bụ oge ndị igbo na-asị na anyị na-amụpụta nwa emume ịmụpụta nwa mmadụ mgbe mmụọ anyị mụalụ nwa dịka mmadụ mgbe a mụalụ nwa onye igbo a na-eme emume eme a na-eme emume ịnọ ọmụgọ a na-enwe ọmụgọ nwaanyị igbo na nwa a na-ebu nzu nzu egwele egwe maka na nzu bụ ọṅụ n'ala igbo a na-ebu nzu aba n'afịa na amụgo nwa a na-agụ egwu dị iche iche ọnụla akwa nwa bịa na ya amụgo nwa ọnụla akwa nwa ee ae ọnụla akwa nwa bịa ngwa ngwa ọ bụ so ofu onye nwe nwa ọnụla akwa nwa ee aee ọ akwa nwa bịa ngwa ngwa ọbụso ofu onye nwe nwa ọnụla akwa nwa bụlu nkịta jebe ọnịcha mgbele ọzụsi anya lie ọbụso ofu onye nwe nwa ọnụla akwa nwa ee aee ọ akwa nwa bịa ngwa ngwa ọbụso ofu onye nwe nwa nke a so n'egwu ofu egwu a na-agụ iji wee ṅụlie ọṅụ na nwa apụtago ebulu nzu egwele egwe tinye n'ime nkata wee banye afịa obodo ọ bụla eke ka obodo na-azụ bụla oye ka obodo na-azụ bụla afọ ka obodo na-azụ bụlụ nkwọ ka obodo na-azụ a na-ebula e, nzu egwele egwe tinye na nkata wee na-akpaghalị ụmụ nwanyị na ụmụ nwoke ewelu nzu na-ete maka gịnị na nzu bụ ọṅụ onye tee nzu owelu mkpụlụ ego otinye na nkata owele ife afịa otinye na nkata ife ndị a niile bụ ife a na-enye iji wee nwee ọṅụ na ichie na ụmụada anyụgo ụwa a na-eje n'afịa aṅụli ọṅụ na ichie na ụmụada na na onye ichie anyụgo ụwa nke a bụ emume a na-eme na amụrụ nwa ọfụ oge lukwanụ abalị iri na abụọ na asatọ ekupụta nwa ọfụ afọ aba anya afa nke a emume onye na ana igbo dịka nwanyị ana igbo kpụchaa afọ ime ọmụpụta nwa mgbe ana igbo mụpụtara nwa ọnya bụ emume a na-eme a na-akpọ ife ọkụ maọbụ ọkụ emume a na-eme n'igwu ji na ịghọ mkpụrụ akarọ wee ba n'ịtụsa ife ọkụ bụ akarọ wee ba n'ịtụsa ebe o si bido nke m na-akọwagodu bụ ife gbasalụ emume dị iche iche maka gịnị na nwekọ igbo na chi ọ ga-abụ ị na-ekwu maka ọnwa igbo ka ị na-aghọta ife ọnwa igbo bụ ọnwa ifejiọkụ ọnwa amụ nwa ọnwa anịji amụ nwa gịnị ka ọ na-akọwa ọtụtụ ife akọlụ na anị e, aghọlụ gị aghọlụ ọtụtụ inine ewelugie ọka ewelugie egusi ewelugie sọọsọ ife nwee ike ịka fọdụ na anị afọ ga-aba akpụ maka na akpụ na-ewe arọ na abụ mana aka na-eli akpụ nke akọrọ na anị nke oge nke arọ na abụ gara aga na anị nke ọzọ ọnya bụ na igbo ga-adị ya bụ na igbo ga-adị dịka echi na echi ada agwụ agwụ ya bụ na nwa igbo ga-aghọta na ọ bụrụ sọsọ mkpịsị edemede ọ bụrụ sọsọ nye agbaghalụ e, e, ji gbaghalụ ede jebe akwụkwọ ọ bụrụ ya na edebe obodo ife na-edebe obodo bụ obodo ịnwa etu ọ ga-esi nye onwe ya nri site n'ịsa azụ site n'ịlụ ọlụ ubi site n'ịkọ ife dị iche iche ọnwa igbo na-eji aghọ mkpụrụ ka fa na-akpọ ọnwa ahajiọkụ ọkụ ọ bụkwa ọnwa ahaji ọkụ na ọnwa alọmchi maka gịnị na ọ ngalaba n'ọnwa ọnwa dị iche iche ebido na ọnwa ahaji ọkụ a ga-aghọgidekwa wee lue n'ọnwa alọmchi nke ndị igbo kedu ife nke a pụtara na ọnwa ndị bekee ọ pụtalụ n'ime jun julaị ọnwa igbo ji aghọlụ mkpụrụ banyelụ danyelụ n'ọnwa bekee n'ime jun julaị na ọgọst n'etiti jun na julaị na ọgọst ya bụ na ọ ga-ebido n'etiti jun aghọgide mkpụrụ um, jun afọ akwụsị abanye julaị aka na-aghọ elue n'ọgọst mana ọnwa jun julaị a na ọgọst mkpọrọ afọ bụ nyanwa adabalụ n'ime ọnwa ahaji ọkụ na ime ọnwa alọmchi ndị igbo kedu ka igbo si eme emume kedu ka igbo si ama n'oge emume elugo ndị ichie ndị dibia a na-akpọ ji ndị a na-akpọ ezani ọfa na-ama ọkwa maka na anyị na-akọwa maka igbo na chi mana oge gara aga anyị kpatụrụ aka gbasara ife bụ osu ka anyị wee mara ife mbịambịa melụ wee mee anyị tata anyị adịrọ n'ala igbo mana ndị dị adị agụụ na-agụ ndị igbo maka na ndị igbo agbaghagolu ji gbaghalede jebe akwụkwọ ọnya bụ mgbịlịgba ụlọ akwụkwọ na-akụ mgbe ndị igbo banyere akwụkwọ na mbụ mgbe ndị igbo gbanyere akwụkwọ na mbụ ọ bụ mgbịlịgba ka eji agwa ụmụaka n'oge eligo mgbịlịgba na-ada dam dam dam dam dam gọm gọm gọm gọm gọm gbaghalụ ji gbaghalede jebe akwụkwọ gọm gọm gọm gọm gom dam dam dam dam dam gbaghalụ ji gbaghalede jebe akwụkwọ igbo na-eje akwụkwọ wee nọlụ n'ụlọ akwụkwọ igbo wee lofuo ọtụtụ ife niile fa ga-eji dị dịka echi maka na echi ada agwụ agwụ maka na mgbadụ kwụ site na nwata gụchaa akwụkwọ ọjị enweta ọlụ bekee o ji mkpịsị edemede ede ọ nwetazie ọlụ eji mkpịsị ọlụ edemede ede ọnwa agwụ a na-akwụ ụgwọ maka ifie n'ime eke ka esi bute ụka n'ime eke ka esi kọwaa na osu ji adịrọ mma osu anị adịrọ mma maka gịnị na igbo kwesị ịgbaghalụ omenala ya igbo kwesị ịgbaghalụ ji igbo kwesị ịgbaghalụ ede igbo kwesịrị ịgaba akwụkwọ maka na ọ gachaa akwụkwọ a na ya ego ego n'ọnwa n'ọnwa mana ife igbo na-aghọtara mgbe nke a na-eme bụ na ego n'ọnwa n'ọnwa edebere mmadụ ndụ na ego n'ọnwa n'ọnwa ezuro inye mmadụ nri na ego n'ọnwa n'ọnwa ezuro inye mmadụ ọgwụ onye arụ na-anwụ na ọma ofu ego a na-enye n'ọnwa a na-enye ya n'ọnwa na igo mkpụrụ ọgwụ na o igo nri na o zuru ọlịa ịga akwa na o zuru ọlịa ịkwụ ụgwọ akwụkwọ ụmụaka na o zuru ọlịa ịlụ ụlọ na o zuru ọlịa ịlụ nwaanyị na o zuru ọlịa ine nne ya na nna ya anya na o zuru ọlịa ịtụ ụtụ obodo mgbe a na-ekwu nke a igbo aghọtara ife ndị a niile na ọ ga-abụ n'ofu ego a na-enye ya n'ọnwa na ofu ego abata n'ọnwa nyanwa ka ọ ga-ejigo mmanụ nyanwa ka ọ ga-ejigo ji nyanwa ka ọ ga-ejigo ogili nyanwa ka ọ ga-ejigo ose nyanwa ka ọ ga-ejigo nnu nyanwa ka ọ ga-ejigo okwuma nyanwa ka ọ ga-ejigo mkpụrụ ọgwụ nyanwa ka ọ ga-eji wee jekwuo gị ya nyanwa ka ọ ga-eji mee ife dị iche iche mgbe a na-akọ nke igbo aghọtara ya kịta n'oge nke mụ na gị anyị ewelugo anya anyị wee fụa na ya bụ ọlụ adị ọzọdụ chaa chaa chaa na ọlụ afọ dị na olutedo onye igbo na obodo dị n'onwe nke dị chaa chali na olurodo onye igbo maka gini na onye igbo bụ ndi a na-achụ ka ekpochapụ etu esi wee mee ndị a gwa gị na mbido ndi jamaika ọ bụrụ jamaika mụ na gị nwa bụ ndi nwe obodo a na-ekwu maka ya ọ bụrụ ndị bi na new zealand tata dị ọcha bụ ndị obodo new zealand ọ bụrụ ndị bi na ọstrelia tata dị ọcha bụ ndị obodo ọstrelia ndị a dị ọcha mana ndị bi na jamaica dị ka mụ na gị ife anyị ga-ajụ onwe anyị bụ mgbe a ga-ekpochapụ anyị kedu ndị ga-ebi n'obodo nke anyị ife nwa igbo na ga-ajụ onwe ya bụ mgbe a ga-ekpochapụ ndị igbo kedu ndị a ga-eji wee bichia n'igbo tata mụ na gị na-ekwu okwu a na-ege okwu a anyị nwa ndị na-abịa n'ala igbo nke taa anyị nwa ndị nke bie nke taa maka na agwala anyị na mgbịlịgba anyị gbaghalụ ji anyị gbaghala ede anyị gaba akwụkwọ kịta ụmụ igbo nọ na mba dị iche iche maka na mgbe nwa igbo gbaghara uji maka na nne na nna si ka nwa fa daa jee gụbanya bụ akwụkwọ na ọ gụsịa na ọ ga-enweta ọrụ mgbe nwa igbo gbaghalụ ji gbaghara ede jebe akwụkwọ ọ gụsịa me nke bụ akwụkwọ nke bụ ọlụ fụrọdụ chacha mụ ya fọdụzi na ego afọ ọ na-alụta ezuru kedu ife nwa igbo na-eme nwa igbo wee gbapụ wee gbaba ọfịa nwa igbo nọ na mba dị iche iche ụmụ igbo nọ na mba dị iche iche ka anyị bụ ụmụ igbo nọ na mba dị iche iche kedu ndị na-ebichibe anyị maka na ndị igbo sịrị ọkụkọ fụlụ ka a na-anya ọkwa nya malụ na mgbosi nke nọ etu a ka ị e ga-esi ya mana ị na atụlu ofeke ofeke a na-efebi isi n'ọfịa ife a na-ekwu ife a abụrọ ife religion ga-agwọ ọ bụrụ ife fasting and prayer ga-agwọ ọ bụrụ ife imasta genesis to revelation ga-agwọ ndị igbo ife a na-ekwu ife a bụ ife a ga-eme eme n'aka na omume na nwa agụ teta ụlọ marozi na ọ ga-agbapụ ọsọ na anwụ anwụ nwa agụ nwa n'ebe obi anụ ọzọ abịa mana obi na-agbawa mbụ na ọ nwelu ife eji wee dochie nwa igbo iru ị na-a na-akọli ya etu esi mma ọ na-eche ife ọzọ kịta anyị nọ n'ala igbo ọtụtụ n'ime anyị adị akọ ife ọbụla ọtụtụ ife igbo na-eli eli isi na mba abịa igbo amarọziri mgbe eji akọ mkpụrụ ma afọrụzi mgbe eji aghọrọ aghọrọ nke bụ akwụkwọ ojesi onwere ife ọgụta ọgụta agụta onwere ọlụ ọnwa ọlụ enwe ego nwa a na-akwụ n'ọnwa n'ọnwa ọ dị abata maka na ọ nwere ndị na-alụ ọlụ ọlụ afọ mana ego ọnwa n'ọnwa a arọ na-abụ ka afa mana ọ bụrụ onye ma mgbe eji akụ mkpụrụ ọ bụrụ onye ma mgbe eji aghọ mkpụrụ o wee nwee nke o tinye naanị ya bụ na oge e na-eme emume iji kọọ ife gbasara mgbe eji asụcha anị na mgbe eji akọnye na mgbe eji aghọlụ bụ ndị a na-akpọ osuji na ndị eze anị mana ọkwọ ndị a bụ ndị ekwusi sọba nsọ ọkwọ ndị a bụ ndị osufa n'obodo ma na-enwe mmekọ ọkwọ ndị a bụ ndị osu fa n'obodo ma na-eme mmekọ mana anyị nwelụ onwere ezinụlọ ị ga-abata n'ala igbo ide nwana na opekazi pastọ na abụ ka anyị na-enwe pastọ ka anyị na-enwe reverend ka anyị na ka osu na-anwụ ka eze anyị na-anwụ mana ndị osu na ndị eze anyị ọfanwa na-aka ọfanwa na-akanye mgbe e ga-eji bido emume a na-aka emume a a na-enye obodo mmadụ niile nọ n'obodo abalị mkpụrụ ụbọchị a na-enye mmadụ niile n'obodo mkpụrụ ụbọchị iri na abụọ na anọ ka e wee dị nkwadobe ya bụ izu isii a na-akụ a na-ama ọkwa gwa ndị obodo niile n'izu isii bido tata na a ga-eme emume ịkụ mkpụrụ ma ọ bụ na a ga-eme emume ịsụcha anị ma ọ na oge elugo igwulu ji ọ na-abụ onye kunie mgbọsịsọlioje sụcha anị konye ji mba maka na a na-emekọta ife ndị a niile ọnụ ndị na-aka mgbe ife ndị a ga-eji e mefe bụ ndị osu ji na ndị eze anyị a na-enye obodo abalị na abụọ na ịnọ 24 days nke pụta izu isii ndị Igbo n'izu isii bido tata gaba na-ekwo na obodo na anyị eme emume iri ji n'obodo na anyị na-eme emume agwụ gịnị ka eji enyelụ oge dị etu a kedu ife eji enye oge dị etu a a e na-enye oge dị etu a ka obodo wee kwadobe a na-enye izu isii a na-ama ọkwa ka anyị e, otu ụfọdụ ndị igbo na-akpụ ya ịka ife ịkanye ife a na-amụ ọkwa izu isii ka gịnị wee mee ka mmadụ niile ka obodo wee kwadobe gịnị ka a na-eme n'oge nkwadobe a n'ime oge nkwadobe a a na-achọ okwu anị na okwu amadioha mma na-etu esi wee jee sụchaa ọfịa kpocha anị tupu akọnye bịa ife etu a ka e ga-esikwa wee jee n'ebe enwere okwu anị na okwu amadioha lụchasịa afa lụchapụ ililo lụchapụ akpocha anya ọdị ọcha achọ ọnya mma adebe ebe niile amaka na oge emume ndị igbo bụ oge dị asọ eme ya ọ mma na oge elugo a ga-aba erimeri adị eji inyi eme elimeli a na-ekpocha obodo ọdị ọcha n'ime oge a ka a na-akala ụmụ ọkpụ ndị nụsi dị n'ebe dị iche iche na izu isii na-abịanụ na a na-eli ji maka na oge alue na ndị ụmụ ọkpụ nụsi dị ebe dị iche iche fa ga-anaghachite fa ga-akpọkwa n'ụmụfa naghachite ife ndị a bụ mmekọ obodo nwa bekee anyị nọ kọmunion n'ọsọsọ n'ụlọ ụka ka ọ na-adị ọ mmekọ na-eweta nwekọ nwekọ na-eweta mmekọ mmekọ na nwekọ bụ ịgba ndụ anyị ewee fụkwa onwe anyị anya ụmụnne anyị ndị n'ụdị na mba akpọrọ ụmụfa obodo enwekọta aṅụli ọnụ ọnya ka eji aka amala ọkwa izu isii n'ime izu isii nụwakwa a na-agwakwa ndị ọgọ na ndị enyi a na-akalụ ụfọdụ ndị na-ekwu ịkalụ ụfọdụ ndị na-ekwu ịgwanụ ụfọdụ ndị na-akwụkwọ izi ozi a na-ezigalụ ndị ọgọ dị iche iche n'obodo dị iche iche na ndị enyi n'obodo dị iche iche na izu isii na-abịanụ n'obodo dị etu a na-enwe erimeri nke dị etu a ka unu bịa ka anyị nọkọọ ka anyị nwekọ aṅụle n'ime izu isii a na-ekwukwanụ bụkwanụ mgbe ndị ụmụ agbọghọ ndị ibiliachi na-akarọnụ di mgbe akwa kafa na-ede uli n'oge gboo mgbe akafa na-achọ onwe fa nwa nke pụrụ iche mgbe akafa na-akpa isi nke pụrụ iche ọ bụrụ mgbe a na-ede fedecha uli n'aka ndị igbo na-ede uli n'aka edekwa uli n'ụkwụ edekwa anụma n'afọ dekwa ma n'azụ ụmụ agbọghọ na-achọ onwe fa mma maka gịnị na oge afọ ka ndị ndị dị iche iche na-abịa n'obodo ọ ga-aṅụle ọ ga-aṅụle aka fa ga-afụkwanụ di aka ndị di ga-afụkwanụ fa n'ime oge a ka ụmụ ikolobio n'obodo afọ na-amụ egwu dị iche iche n'ime oge akafa na-etikwanụ mmanwụ dị iche iche maka oge akafa ga-ezikọ na afa ezugo ifefa na-emenwu ndị na ndị na-egbu ọja na-egbu ndị na-eti ekwa na-eti onye mara akara aka n'ime oge aka obodo na-eme elimeli nke pụrụ iche ife ndị a niile bụ ife eji wee nye ya bụ abalị ya bụ izu isii ka obodo wee kwado onwe ya n'ime izu isii n'ụwa ọ nwekwara iwu na nsọ dị n'oge nke iwu na nsọ dị ya bụ na onwere onye n'ime obodo afọ gaa n'ọgụ onwere onye n'ime obodo a gaa n'ọgụ maka na izu isii a bụ izu dị asọ izu isii a bụ izu dị asọ na nne anị akpụchago afọ ime na nna anyị na-amụpụta nwa nwa nke ga-enye anyị ndụ maka na igbo si na afa ga-adị ka echi na echi ada agwụ agwụ kedu ka afa ga-esi n'ime izu isii a ka a na-enwe nsọ na ama nnụ ọgụ ụmụ nwanyị akaba arụ pịa onwefa ka ọgọdọ kwila onwefa ugwu onyinyo ụmụ nwaanyị na-anyụ n'ime izu isii a ọmandị maka na izu isii a bụ izu dị asọ ife niile a ga-eme bụ ịmụ ịgba egwu ụmụ nwaanyị mụọ ịgba egwu ụmụ nwoke a na-amụ iti eti ịgba egwu nke fa mmanwụ dị iche iche ndị ga-atụ ili a na-atụ ife niile a na-akwadobe ka fa wee pụta mgbọsị afọ n'ime mmemme afọ a ga-esi olili dị iche iche ọ elimeli a na-eti igba a na-agba egwu dị iche iche a na-etikwanụ mmụọ ife ndị a niile a na-emie n'ilo obodo mmadụ niile na-agbakọzue n'ilo ndị na-agba egwu a na-agba ndị na-eti egwu a na-eti ndị na-eti mmọnwụ a na-eti emume ndị Igbo a na-abụ emume ofu ụbọchị ọ na-abụkarị emume izu ya bụ abalị ịnọ obodo a na-ekwo ekwo ewelu emume a wee obodo ndị obodo niile a na-abịa ndị ọga a na-abịa ndị enyi a na-abịa ya bụ ụmụnne m nke a bụ ife anyị ga-eji wee bido ahaji a bụ ga-eji wee bido ahaji ọkụ anyị na-achọ mmadụ ya onye igbo mmadụ teghete anyị nọ na mmadụ onye nke isii mmadụ onye nke isii anyị ezuzila ezu kịta na nke ise anyị enwela amamife anyị enwela amamife uchechukwu a na-emezu na ndụ anyị a na-emezu na ndụ anyị anya na-afụ ụzọ anya na-anụ ife na-ebu amụma anya na-akọ nlọ anya na-afụ ọfụ nke a bụ mmadụ onye nke ise anyị nwee nsogbu kịta dịka onye Igbo kedu ebe anyị na-aga anyị a na-eme tụlụbọ ntụlụbọ tupu anyị gbuo mkpa nke anyị ka anyị a na-enwe amamife ime mmụọ nke ga egwu anyị tụọ ụzọ nke ka mma anyị ga-esi wee gbuo mkpa anyị nkịta nke echi ọ dịla anyị mma ka ọ dabụla na igbolu mkpa taa mana o buteli nsogbu nke kale mkpa nke anyị gbuo ọdịnihu anyị nwee mkpa kedu ebe anyị na-aga kedu ebe igbo na ibie na-enwe mmekọrịta kịta igbo nwee mkpa ojebe ịfụ pastọ ife niile bụ pastọ ife niile na-egboli igbo mkpa kịta bụ pastọ man of god woman of god ị ga-eje ọgwa ya ebe ị ga-eje wee nweta admishọn ihe eji wee jee nke bụ akwụkwọ ị ga-eje man of god woman of god agwa ya ebe etu ihe esi wee nene nke bụ exam woman or man of god ga di ya etu ị ga-esi wee chọta ọlụ ọ ga-agwa ya ọlụ nke ihe eje ọ ga-agwa ya mgbolọ na ị ga-eso seed ị ga-eso ogide seed so ogide seed ilu enu nwanyị man of god ga-achọtali nwanyị na anụ onye nke onye na ya na-edinekwa ị ga-eso ogide seed so ogide seed tupu ọ kpọnye gị nke a odinechago ị ga-eje so seed one of god ewechatala di maka odinegidego idinegidego idinegidego bifo ọ chọtaziala idi nke so ogidego seed ọ ga-agbazi gị ya ị ga-eje fụ man of god ọ gwa gị etu ị ga-esi wee nye dị nsọpụrụ gwa ya na ịbụ ọdụ gwa ya na di bụ isi gwa ya na ị ga-adị submissive ka ọ na-agwa anya ka ọ na-edinakwa o gị bụ nwoke ị ga-eje fụ of god ị ga-enye ị ga-esi okwasi dị nke kala arụ ọgwa ya etu ị ga-esi tidebe nwunye gị ife ọgwa ya etu ị ga-esi wee zuo oke na nwoke wee malụ ka esi eso nwaanyị ị ga-esi ogide sid si ogide sid unu ewee dị ime ịmara nwa nwa nke mụọ nke pastọ mụọ nke gị mana ọkwa the same man of God ga-agụkwali nwa afa ifugo ebe igbo na-enwezi mmekọ igbo enwerozi amamife ya bụ onye igbo ezuru mmadụ nke ise anyị wee banye mmadụ nke isii emume emume igbo ji agba ndụ emume ka igbo ji agba ndụ emume ka igbo ji elota nwekọfanachi emume ka igbo ji enwe aṅụli nwekọlịkọta aṅụli ọnụ maka na ka anyị na-eme ife mmemme a ka anyị na-ama ọnwa anyị ka anyị na-afụ na anyị na-etopụta maka na nwata nwa agbọghọ na-arụ bụrụ nwa agbọghọ na-arụ gara aga ọ ka bụ nwata kedụzi ebe anyị na eji afụ ọnwa anyị wee nụba ọnwa anyị n'ụlọ ụka n'ụlọ ụka ọ ife ma gynecologist gwa m ọ gwa m nọ n'ụlọ ụka ijee n'ụlọ ụka ịchọta ụmụ nwoke dị iche iche idinecha nke atọ idine nke ọzọ echi idine nke ọzọ nwanechi ọ dabazi ikpolo ofu ife niile a bụ n'ụlọ ụka obodo adịghị enwezi mmekọ emume obodo zikoo na afọ abụọ ofu etu a mmadụ dị iche iche gbakọtala ọnụ wee dị etu a bụla obodo ifu gị na ọfịala arụ inwe ike nga arụ inwe ike nga mmadụ ifu gị na ọfịala arụ inwe ike nga ụmụnna ifu gị na ọfịala arụ inwe ike nga obodo ifugi ya na ọfịala arụ ibunye ọfọ mmadụ ifugi ya na ọfịala arụ ibunye ọfọ obodo anyị nọ na ọnwa nke isii ọnwa emume anyị a ga-achọta mmadụ onye nke isii n'ala Igbo ma ọ bụrụ na mmadụ na obodie ma ọ bụla etu nwa bekee si ekwue edivọsgo mmadụ na obodo edivọsgo mmadụ n'obodo emego na m anụkwazi ka mụnwa bụ mmadụ gabala onwe m obodo gabala onwe ya bụ n'obodo obodo adịrọzi nwere bụ mmadụ n'ụlọ ụka dị iche iche na man of god na woman of god dị iche iche kedu ka anyị ga-esi chọta onye nke isii kedu ka igbo ga-esi dị dịka echi na echi ada agwụ agwụ ana m agwa ndị bụ ndị ụka na ndị bụ ndị omenani ka anyị na-echebala ife ndị ya echiche kedu ka ọtụtụ ife anyị na-eme si wee bụrụ ịdọsapụ anyị napụ anyị ike maka na obodo bụ ike ụmụnna bụ fa bụ ike mmadụ faa bụ ike mmadụ ọfa bụ na mmadụ ga-adị dịka echinechi ada agwụ agwụ kedu ebe obodo na-anọkọ kedu ebe obodo na-eme emume ọtụtụ obodo enwerozi ebe fa na-anọkọ mgbe mpelụmpe o nwere ebe anyị na-akpụ ilo ebe a ka anyị na-eti ijele ebe a ka a na-eti enyi aga na mba mgbe ụfọdụ a na-azụ afịa ebe a mgbe ụfọdụ ebe a ka ụmụ inyom niile a na-anụ na vileji m na-abịa eme nzukọ ndị ụmụ nwoke niile dị na vileji maka na igbo adịghị eme nzukọ ime ụlọ nzukọ niile a na-eme bụ n'obi igwe ka anyanwụ na-agbara gbuo Taa tata obodo niile dị iche iche dịka obodo ebe m si bịa ile ebe obodo na-anọkọ ndị mmadụ akpalụsi gị elụcha ụnụ anyị a ga-achọtanwu mmadụ nke ise mmadụ nke isii ebe a na-afụrọ mmadụ nke ise kedu ka obodo ga-esi wee nwee mmekọ wee bulie ike mmadụ ọnya ka anyị ji nọchaa n'obodo na mba dị iche iche anyị nata kịta anyị alụọ nọgba fensị onye ọbụla baa bie nwanne na nwanne ama nlikọ obodo na obodo ama mmekọ maka na man of god na woman of god gwara anyị na ije ebe a egbuo anyị ilu na ara n'obodo ya egbuo anyị Sọọsọ n'obodo ka mmadụ na-afụ nwa. Sọọsọ na ụmụnna ka mmadụ na-afụ nwa. ọ bụrụ na obodo egburu mmadụ ọ bụrụ na ụmụnna egburu onye igbo onye igbo ga-ebigide ndụ anwụ anwụ ya bụ na ebe a ka anyị si bido ebe a ka anyị si wee bido ifeji ọkụ emume n'izu na-abịanụ anyị ga-akọwa ifeji ọkụ n'izu na-abịanụ anyị ga-abanye mmalite nkọwa ifeji ọkụ maka na ọ dị izu ịnọ anyị ga-anọkọ n'ime ọnwa a n'ime ọnwa a nke a bụ nnọkọ anyị nke mbụ ka anyị lota na ife ọbụla igbo na-eme bụ mmekọ na nwekọ ya na chi ọ bụ na igbo na ụmụnne ya adịrọ mma kịta ọ bụ na nwa igbo na obodo ya adịrọ mma kịta ọ na bụ igbo na chi dị mma mba igbo na chi ya ekwesị ozi ịdị mma maka na anyị ewelugo chi anyị chi onye gwala anyị gbaghalụ ji gbaghala ede jebe akwụkwọ ka a na-akwụ anyị ụgwọ n'ọnwa n'ọnwa onye afụnyekwala anyị chi onye afụnyekwala chi nke abraham nke isak nke jacob onye agwakwala anyị na nwoke adịka mma na ọ ga-adị ka jizọs na nwaanyị adịka mma na ọ ga-adị ka mere anyị bụ ụmụ igbo wee na-aga ebe dị iche iche ọtụtụ ife anyị na-eme anyị adị echebazi echiche anyị amaazi na ka a sị na igbo ga-adị dịka echi na echi adịghị agwụ agwụ ka a na anyị si ya bụ na ife ọbụla igbo na-eme igbo ga-efi aka n'anya igbo ama na ọfụ ife omee nya ọmara ife oji mie ya bụ na ife a bụ ife anyị ga na-atụsa n'ọnwa n'ọnwa ifejiọkụ daalụkwa na ụmụnne m unu emeka nke taa gagokwa oo <laughs> anyị akọsigokwanụ nke taa onye ga-eghebe elu menini uhe ghebe elu menini onye ga-eghebe elu menini uhe yebe elu m ọ bụ ya bụ isi iji mgbakwasị ọ bụ ya bụ isi ede mgbakwasị ọ bụ ya bụ agbalisi si n'ogbe eto n'otokpo ghebe elu m ghebe elu ụmụ igbo ga-eghebe elu m enene ghebe elu ụmụ atụ ghebe elu m yebe elu meni anwụ anwụ bịa ghebe elu menini uhe yebe elu menini ụmụ agwụ bịa yebe elu menini uhe yebe elu menini ụmụ iyi bịa yebe elu menini uhe yebe elu menini ụmụ adụ bịa yebe elu menini uhe ghebe elu ndị igbo bịa ghebe elu mee niile uhe elu mee niile ọpụ ya bụ isi ji mgbakwasị ọbụ ya bụ isi ede mgbakwasị ọbụ ya bụ agbalusi n'ogbe eto n'ote pụọ ghebe elu niile uhe ghebe elu mee ekene ọma na ụmụ iwu ụmụnne m daalụkwanụ arụ unu bụ arụ m ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m ọbala dị m na-arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebi ebi ofu ebe ka anyị ofu ebe ka a na-ana asị m ya alụ unu mma taa adịkwala dịkwala unu mma na eke dịkwala unu mma na oyi dịkwala unu mma na afọ dịkwala unu mma na nkwụ a sị m na nwata na-achọ nke ya e abụrụ ajọ nwa nke anyị ka anyị na-achọ maka na ọkụkụ fu ka esi nye ọkwa malụ na mgbọsi nke n'etu a ka ị e ga-esi nye ya anyị na-agụta n'akwụkwọ mba dị iche iche ọtụtụ n'ime fanọzi n'ụwa a anyị na-afụzi ka a na-akpọ ndị ọzọ ndị ebe afọ ilue kịta n'obodo a na-akpọ karibian ndị niile bụ karibian bụ ndị oji dịka mụ na gị ụmụnne m ọbụrụ ndị a nwe obodo afọ gịnị melụ ndị nwe karibian gịnị welụ ndị ndị karib island kedu ife melụ ndị karib island ndị a na-adị ọcha ndị a dị ọcha dịka ndị meksiko kedu ife melụfa kedu ife melụ ndị caribbean island niile ndị ojiji wee nọchie befa kedu ebe ndị a nọ a na-anụzifa n'akụkọ kedu ife melụ hispaniola niile fa ji wee fọdụ sọsọ 200 a na-anụzifa n'akụkọ ọtụtụ ụmụnne m taata bi na ọstrelia kedu ife emela aborigin ndị nwe obodo afọ a na-akọzi fa n'akụkọ ọkụkụ fụlụ ka esi anya ọkwa malụ na mgbọsi nke na a aka ị ga-esi nye ya ọkụkụ ntị ike na-anụ ife na ite mmiri ọkụ ife anyị na-akọ ife a bụrụ akụkọ na egwu ife anyị na-akọ ife a bụ amụma maka na ndị igbo si na onye amụma ada adị ile n'obodo nne ya ife a na-akọ ife a bụ ife na-abịa ime n'oge na-adịrị anya mgbe ndị igbo a ga-agụnyefa n'ọgụ ọnụ ndị a na-anụ afafa n'akwụkwọ mana fa nọrọzi n'ụwa fa nọlụ n'ụwa fe nwerozi ebe bụ nke fa maka na onwego ndị fili aka na-abụ n'anya si na anị afọ bụ nke unu ebe unu nọ ebe unu na-eme ntọnanị ebe unu na-eme ọdịnanị ebe unu na-eme omenanị ebe unu nwere nsọ anị ebe unu nwere iwu anị na unu ga-esi n'ebe akụni a na-ekwu ekịta ọ na-efufe ọtụtụ ndị ofufe n'anya ọtụtụ ndị bụ baịbụl agagharị na-ekpe ekpele na-aba na moto na ndị na-eje njem dị iche iche maka na ego ka ọ na-achọ mana ọ kwerozi ajụ onwe ya onye debeli ya n'ọnọdụ nke ahụ nọ taa ọ na-ewute m ọ bụrụ m ife ọjọọ na a na-akọ na ụmụnne m ada aghụta maka na mma ebe ife na-emefasi mefa kọmputa na-alụ ọlụ kọmputa egolofu na-alụ ọlụ ịgbanye kịta ọza ikpụam ọ na-alụ ọlụ na-alụsi ike olu ofu ụbọchị virus adabata n'ime kọmputa kedu ife virus melia o lilu memori kọmputa niile ịgbanyezie kọmputa on data niile inwe na yo kọmputa apụgo ọnya bụ ife ụka mere ndị Igbo oti anya afọ ụzọ obu ntị anụla ife ya bụ na ife m na-akọ tata dị m akị aka ụwa wee fụ m n'anya ka igbo fụ m n'anya maka na mana igbo na-eje ụka ka igbo na-ada eje ụka mana eziokwu bụ eziokwu adị ekpuchi eziokwu aka n'ọnụ adị ekpuchi afọ ime aka emesịkwa n'ikpeazụ oge ebu oge eto igbo si na ya marụ tata ga-amụ ya echi ife m na-ayọ chukwu bụ mgbe ọ ga-eji mmanụ ka ọ daa bụ na n'ọdịgo na ya bụ mmiri eligidego wee limie ya na lie anyị n'onu ewelugo okwu dị iche iche gwa igbo okwu ewelugo akụkọ dị iche iche dị okwu ọ bụrụ ife ụtọ ọ bụrụ ife ọṅụ mana a na-ekwu maka na eziokwu maka na ndị igbo kwuo sị na onye na-amalụ ikwu amalụ ibe ezie ife ndị igbo ji zipụ ụmụ igbo bụ kafajee fụ ụzọ kafajee mala ife kafajee mụta ife kafajee mụta ife gbasa n'ụwa ama m na ka ka nna m ji zipụ m ya bụ na ama nke ndị igbo abịarọ m ikwulu nwa bekee nwa bekee kwuela onwe ya ọnụ a abịarọ m ịzọ ndị Izrel Izrel nọ na nwa abịarọ m ikwu maka ndị mba ọzọ dị iche iche abịarọ m ibu n'ime ụka ọ bụrụ nke m ọ bịara abịa ife mbịa ikwu bụ ọnụ ndị Igbo ka m si fua ka m si mutia ka anyị e si zikomia ka ụwa si zikomia maka na onye a bụ ife anyị nọ onye bụ ife ụwa bụ anụ m ekenekwu unu si na ọ ga-adịla unu mma ebe nwa igbo a na biko tachie obi gi na-agba mbọ na-agba mbọ na-agbasie ike maka na emee n'enume naanị ji na-edebe akụ sọọsọ akụ ka anyị ga-eji dozie anyị igbo sọọsọ akụ ka anyị ga-eji zọta nke anyị maka na ego ga-ego ife niile mgbe oge ga-elu onwerọkwọ ndị na-abịa enyelụ m n'agha aka ya bụ gị bụ nwa igbo sọọsọ ofu ife m na ya oyi bụ ada na aparị ada na echekwana maka onwe gị maka na iche maka onwe gị akụ na-abịalụ gị abụla obele akụ maka gịnị na ife ofe onye ife dị ofu ife ofu onye ga-eji dị ndụ eriro nne ị na-eche echiche na-eche echiche buli ibu na-eche echiche raka ụwa na-eche echiche dị n'elu anyanwụ ọ ga-abịa isi n'ebe afọ daa ịdanye n'ọnwa maka na ọmụ na gị ka ọ dịlụ na-emesịkwa n'elu mee naanị ndị a bunyela anyị baịbụl adịghịkwa abịa idozila anyị obodo anyị ife ọbụla fanyela anyị ife ọbụla fanyela anyị bụ ife dị njọ na ndụ anyị ife ọbụla fanyela anyị bụ ife anyị ga-eji kpochapụ anyị kpochapụ nke a bụ ife anyị kwesịrị ịmanụ ife ọbụla si n'aka nwa bekee bịa bụ ife ọ ga-eji kpochapụ mụ na nke kpochapụ nke a bụ ife anyị kwesịrị ịmanụ ya bụ ma na-agba anyị ọgwụ ma na-enye anyị mkpụrụ ọgwụ ma na-enye anyị nni ife ndị a niile bụ ọnwụ anọ nke abụọ ọnwụ kasị njọ maka na ọ nwere onye na-akpọje n'ụlọ ikpe ife onye gị bụ nni ife ka ịkpọje mmadụ n'ụlọ ikpe si onye onye gị nilisie nwa nke a bụ nni ka onye anyị onye bụ ife eji ịsa anyị kịta ọnya bụ ife e ga-eji saa anyị n'ọnwa ahajiọkwa ka anyị ga-alụtụsi ife ndị a niile aka anụ m asị na arụ ike na ọdịmma ga-abụ nke unu bụ ndị igbo lotakwa na dịka nwa igbo ọ nwere ọtụtụ ife ikwesị dị na-asọ nsọ jee lụọ agwụ ka ịmala ife ọ bụ ma inwe ike inwere ike na akwadobie n'ike n'ike maka na ụwa bụ agha ikenga bịanụ jide mpi jide mma jide isi jide ụta anyị akọwasị gị onwere etu ọzọ a ga-esi kọwa ya ụmụ igbo ụwa bụ agha ọnya kpatara na mgbọsi achịpụtara mụ na gị n'afọ nne ebu ụzọ kpodo gị si na anị chinye gị ọkpa na-abịa enu mụ agha ụla n'ike ka ibe akwa gịnị kpatara na ọ bụrụ ntọtọli ka eyilu nwa ka ọ mụọ amụ akwa ka achọ ka ọ bee ụwa bụ agha igbo gwala anyị nke a agwa wee nye anyị nga ya dịkwala unu mma echiche gị buo ibu echiche gị raka ụwa ka ọ ga-abụ na opekazi ka ịkpatazia nke ya enye oyi ezu obodo ekene dị n'ọnụ, daalụ na ụmụnne m ka chi ka ọ dịbakwa n'izu na-abịanụ